Ọ bụrụ na agụ abụọ na-echu mgbada ga erie ya, agụ nke bụrụ nke ọzọ ụzọ wee bidoro iri anụ ahụ ga eri jụọ afọ ya. N'ihi na nke a, ọ ga-aba ha abụọ uru ka ha chọrọ ụzọ dị mma inwetara nri, ọ bụrụ na uche nke agụ nke mbụ dị na mgbada, mana uche agụ nke abụọ dị na ihe agụ nke mbụ na-eme. Anyị nwere ike isi na ihe dịchasị mkpa na uche agụ nke abụọ, dị ka o ruo ebe agụ nke mbụ nọ. ọ dị n'otu a, o nweghị otu agụ nke abụọ ga-esi bụrụ ụzọ agụ nke mbụ n'inweta mgbada ahụ. Ugbu a na mgbe niile, agụ abụọ ga-eso agụ nke mbụ n'azụ, maka onweghị atụmatụ nke onwe ya. Ọ otu a ka Afrịka na-eso ndị Bekee n'azụ a Ya mere, na mgbe ochie, ha bịara mebizigo ụlọ anyị na omenanị anyị, mana since then anyị dịzịga stuck in a pattern na-achụwa ha instead of atụmatụ nke onwe anyị, ọ bụ ihe a mere na anyị enweghị ike ịga n'ihu.